gosiri ụnụ ihe anyị chelụ kpakwa maka ihe anyị na-afụ n'obodo ahụ bụ Naijiria anyị na-akpa n'izu one gara aga na ọnwa one gara aga etu ndị Igbo ga-esi wee nwee ike ịkpa ụbụbọ na ịkpa nkata wee dozie onwe ha na dozie obodo ha anyị nebara anya dịka esi mee ya n'oge gara aga site na nkwupụta ahịa ara anyị na-akpazi etu anyị ga-esi wee nwee ike ibi ndụ dịka ndị Igbo ịkpakwanụ nkata dịka ndị Igbo wee gawa n'iru otu ihe anyị kpara n'izu gara aga bụ mmegbu a na-emegbu ndị Igbo wee tinye n'ime ya ngagharị iwe na-aga zu naijiria niile ọnụ maka ọ dị ugbu a ngagharị iwe ndị si n'obodo Naijiria na ndị ihe ọjọọ na-eme n'obodo Naijiria metụtara n'aka na-agagharị na mba ụwa niile dị iche iche na-abụghị naanị na naijiria anyị kpara ka ụmụazị ụmụntakịrị si wee na-akụziri ndị okenye etu esi wee na-enwe ike ime ka ndị na-achị ha n'onu ha ma nke na-agbagwoju anya bụ na ka anyị na-akpa ugbu a tata na ọtụtụ ụmụ mmadụ ụmụntakịrị ndị a na-eme ngagharị iwe na Naịjirịa na-emekpa ha arụ nke mere na ọtụtụ n'ime ha bụ ndị nwụrụ anwụ ọ bụghị naanị nke ahụ ihe adagharịa na na Naịjirịa na ọtụtụ obodo na ihe na-agba ọkụ ụfọdụ obodo ndị mmadụ bụ ndị nọ na nzuzo na ndị nọ na mmekpa arụ na ọ bụghị naanị maka SARS ma maka ma ndị ọgụ ma ndị uwe ojii ọtụtụ ndị uwe ojii kwanụ na ndị na-afụ maka nchekwa obodo nọkwa na ịgba ọsọ na mmekpa arụ mgbere niile mmakpu mmakpu amarọzi nke afọ na ahụ ya ka anyị ga-etinye ọnụ n'ime ya tata ya ka anyị ga-akpa aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Ọkigbo ka o duru anyị wee gaba ndewo maazị oke ụkọchukwu na ndị be anyị na-ege ntị ya na ihe anyị na-arụtụ aka bụ ọ bụrụ na unu leba ya anya n'ụzọ pụrụ iche ọ hibekwara isi na mkparịta ụka ya na na-enwe kemgbe izu ụka ndị gara aga maọbụ ọnwa ndị gara aga ma taa um, ọ dị mkpa na otu ebe anyị nwere otu nwa amaala anyị maazị Emeka Magbalasị onye ọrụ ọ na-arụ kemgbe metụtara n'ihe niile na-eme taa anyị sị ka ọ bịanyere anyị aka um, n'ihi na asị ọ bụrụ na uh, akụwa ite ahụ ihe nọ n'ime ya maazị Emeka Ugba gbara biko ihe a na-eme ugbu a ugbu a ka o bidoro ka o nwere ihe akụkọ otu e nwere ike isi ghọta ya dịka ihe ebe o siri hibe isi na mbido nwere ebe o siri bido nwere otu o si metụta ka o si eme ugbu a a hmm. na-enwe ihe nhịarụ ọ dị ka ọ naghị anọkawa ka ihe anyị na-ekwu maka oche n'ụlọ akpọ <clears throat> eh, maazị Emeka gbagbara eh, na-esonyere anyị eh, site n'Ọnịcha ebe ya na onwe ya nwere ebe obibi ka anyị ka nọ na nke ahụ eleghị anya aga ka maazị Okeke Odeluga tinyetụkwara anyị ọnụ n'okwu a ruo mgbe maazị Ute ga-anọta ihe anyị kwuru bịa soro anyị mm. ịma na oge a na-asị na onye gba akwụkwọ n'ebe mmiri si wee mabịa o wee nwee ike wee mara ebe ọ ga-esi e, mgbe ọ kọrọ ya okwu gbasara ife ndị uwe ojii bịa bụrụ ụdị ndị nke ọgbara ọfụ nke afọ a na-akpọ SARS ụdị emume na akpamagwa fabido kpawa nke wetalụ ụdị ngagharị iwe a ọ bụrụ ife bidoro ọfụ maka na ị na-anya ee mma ekwu n'ala Igbo tupu ndị ọchịchị nchigbu bekee wee bịa n'Igbo ndị Igbo enwerekwanụ ndị uwe ojii anyị enwere ndụ anyị ada edebe amị ọ na-abụ onye teta ụla ọ na-ejela onwe ya udo adị ọnwa eko esi sebe okwu ndị ikenye pụta ekpe ya mana nọọ mgbe ndị ọchịchị nchigbu briten bịara n'Igbo kafawa ji fa wee kpokọba ndị Igbo kpọrọ fakọtụgba mana ọtụtụ n'ime ibe anyị ghọtara n'ife melụ mgbe asụ bụ na ya bụ nwa amadi Lord Lugard bụ ndị ọchịagha ndị Fulani bụ agha a na-akpọ jihad wee bịa n'ugwu ka fanafa gbakọzi e wee kpokọba ife akpọrọ West African Frontier Force ọ ya bụ ife eji wee lụso Igbo ọgụ wee jituefa wee kpọta ndị uwe ojii ya bụ ndị uwe ojii wee bụrụ eebụ ife ndị briten ji wee megini wee zodo ndị be anyị ụkwụ n'isi ọtụtụ n'ime ụlọ ndị be anyị gụrụ tins fall apart ga-afụ ekpere emereme fame n'ime ebe gbasara okonkwo a na-akpọba mana ị nezie anya kamgbe naijiria ji wee nọbazie n'onwe fa dịka bido n'arọ 1960 onwero mgbe o ji bụrụ na ndị obodo naijiria onwero mpaghara naijiria ị ga-asị ya na ndị uwe ojii dị na mma maka onwero mgbe pa na fa ndị na-achị maọbụ ndị na-elekọta ndị uwe ojii bụ ndị na-achọ ọdịmma ndị obodo na ife bụzi nsogbu bụ na ife na mgbe Eh, bụ ori na agba na ntụ wenyitebere isi be anyị wee sị na a ga-akpọta ndị afụ bụ SARS ndị afụ wee bịa bụrụ ọnaka ịtọrọ maka na ọtụtụ n'ime ndị na-ege ntị ga-ama na onwe mgbe mgbe ndị anọ n'ọkụzụ alụrụ makpalụ mkpamkpa fakpa na Anambra steeti afụrụ ụdị ya oh, wee nọkata ozuwa hmm. wa na na n'ezu riva ya bụ na ife afụ ndị mba ndị ọzọ na Naịjirịa na-etili mkpue ụmabụbụbụ na n'ala Igbo tupu o wee dị ka ọ wee jee mpakọta ọdịda anyanwụ ebe ndị ọzọ nọọ ifefa na Igbo bi nwere obodo ọbụla ma ime ụlọ ma ime obodo ọ na-aka njọ na oge Krismas aghalụ ndị uwe ojii na ndị SARS gajuo ala Igbo ha na-emeba ndị mmadụ arụ ọwụ ebe a ka ndewo maazị odelogoti si nye anyị nkọwa ndị oyibo na-akpọ histri or historical maọbụ historical background e, ka maazị e, emeka ogbe agbalasị alọghachidego biko e, ajụjụ m na-ajụ amara m nụrụ ya tupu anyị enwe ihe nsogbu n'ihe ọnọdụ anyị si ka m ji si ka maazị odeloga nyetụkwara anyị ụtụkwara anyị aka n'ihe gbasara akụkọ otu ihe ebe ebe mmiri siri bido ana opi ụgbọgụrụ na gịrị onwe gị bụ onye na-elebara anya n'ụzọ pụrụ iche n'ihe gbasara ihe ruru onye human rights ọkacha isi werekwala akọ na uche gị werekwala mmụta gị na ihe doro gị anya ọtụkwara anyị gịnị bụ isiokwu nsogbu adụrọ um ga-emetụga aka na dị ikwu na historical part of policing uh, na Nigeria nke uh, nke gụnyere Igbo land but um, because of the shortness of time a ka mgbe anyị gaba straight to ịgaba n'ihe gbasara uh, etu isi wee kwu ihe gbasara polisi ndị uwe ojii hmm. na ndị mpalaga ndị uwe ojii a na-akpọ sas na etu o si wee gbasata nchekwa ala Igbo patikulari na Anambra steeti ya bụ Anambra ebe anyị nọkịta na-akpọ Anambra steeti Denuga Denuga e, metụrụ aka dị ihe gbasara ihe ndị oyibo na-akpọ foundational e, deficiencies ihe gbasara e, nchekwa ihe gbasara ihe ndị oyibo na-akpọ policing na Nigeria na-akịta be ebe a n'Igbo but a na nke ahụ wee pụọ ah, anya etu ụwa si wee dị kịta fụ na enwere ihe a na-akpọ ndị uwe ojii na gburugburu ụwa niile ah, o nwere ndị e, iruo n'ihe dịka mba spen enwe e ike ebe a na-akpọ a na-ede n'akwa polisia eh, na mba Amerịka polisi mba Britain polisi mba dị iche iche polisi and eh, ihe gbasakwuru eh, anyị na onwe anyị n'ụdị ihe ahụ na yunivasiti ka anyị metere ihe gbasara nchekwa polisi na ọfụma eh, so ọ global ten ana ana m ekwu etu o wee gbatakwuru n'ụwa kịta so nke naijiria ma nke anambra steeti abụrọ an exception abụrọ ihe na-akpọ isolated case mana abịazie na ebe anyị nwere nsogbu ebe a bụ na ah, Eh, eh, ihe gbasara nchekwa ebe a speshal ihe gbasara ịma na a na-ekwu okwu nchekwa ụlọ ndị uwe ojii ndị agha enu na ndị agha mmiri na ndị agha ana eh, wepụrụ onwe ha tikwuo si na a na-eme nchekwa na ebe ọ na-akacha na njọ bụ ebe ndị Igbo nọ n'ala Igbo ka anyị e kwuoru nke ndị uwe ojii ndị uwe ojii na nchekwa n'ala Igbo n'ụzọ ihe na na emebi ihe bụ ebumnobi ha ji wee hapụ ihe gbasara nchekwa etu ọ sọpụzụrụ ịdị e, were ebumnobi ọjọọ ha ahụ ụzọ na-atọ enwere ike ịgụta ụzọ na-abọ ma ịtọ bi ebe a ụzọ na-atọ ofu n'ime ya bụ akpọrọmasị akpọrọmasị akpọrọ ndị be anyị na Naịjirịa niile gburugburu nke bụ ahụ akpịrị ogologo mfọju akpa nke ịtọ ọbụzi amụta ha ka esi eme nchekwa etu o si wee dị n'ụwa kịta onye na-ata abụ nsogbu enwelu ji eji afụ ihe dịka ezu rive unu kwuru kịta ọtụtụ ogbugbu ndị ọzọ nwegasịrị n'ebe ndị uwe ojii nọ ndị anyị gwa na onwe anyị maka na ebe onye bi ka ọ na-awachi ebe anyị si na ọ na-anwatapụ obi ụmụ mmụọ agbarụbeghị mkpọrọ ka ị ga-esi ekwu okwu ihe na-eme na mba ọzọ ma ọ na mpanaga nke a ma nke ọzọ n'ihe gbasara Naijiria hapụzie ebe gị ọya kpatara o ji abụ na human rights anyị a na-eme ihe a na-akpọ ọtọtọnize or domesticated abụ ọ na-enwe human face anyị na-eme ya onye ndị obi na-akpọ uh, local content so ka o ji ahụ ịpụta na-asị ebe ka isi kedu ihe na-eme na be gị ọya kpata anyị ji wepụta oge n'ebe anya wee mee ihe a na-akpọ research ka ofu nsogbu ndị anyị na-enweketa bụ ihe mee akọ na-egburigbe ọnụ anaghị enwe database ada enwe rekọdụ n'anya n'ihe gbasara ezu riva ezu riva kịta ta na isi nsi ihe mgbaghara iwe a bidorunu ji ezu River ambara wee mee case study every corner je no inter society report mbọsị aka nweta anyị gaba through di media wee na-afụ na when we have not even ebe anyị edebe chịkọtabeghị chịkọta ihe gbasara ezu River etu anyị si wee mee ndị mmadụ ejegori n'aka ivụ anyị wepụta repọtụ anyị anyị mee na 2013 na nke anyị mee na 2017 mana nke 2017 ka adị mụọ updated na-ekwu otu anyị copiously ebe niile so onye osiri mkpa ọ dị ga-eme dọkụmentị ya sakọ na anyị na-egburigbe ọnụ ya mejọ prọblem ndị Igbo kịta ka esi mee nke mere na-emene akụkwa anyị na-egburigbe ọnụ ụlọ ndị repọt nwee ndị dọkụmentịrị ya ndị anyị na-akọ ịkọ anyị na-egburigbe ọnụ after some years ndị ọjọọ a ole nke karịa gị nwa nwegolo to the extent ha na-ejekwu Facebook jekwu ndị ọzọ gasị WhatsApp ụmụ ihe ndị a ndị a nwegasị ụmụ platfọms a ha ewepụsie stories ahụ niile ya ha afụzie ebe ahụ ọ bụrụ na ideri dere ya ede mee research ya ọdụ na ya archive wepụchagodi ya ọsị ọbụla oseti iwepụtakwa ya ọ dịkwa fresh so nọọ ya bụ one problem na anwe so ihe na-ekwu maka ihe na-ata m kwuru kịta bụ ihe gbasara nchekwa ndị uwe ojii na wee na-eri mperi naijiria niile ekọgharị ya n'igbe anyị nke a n'igbe akpọgo m ihe na-atọ responsible ka nkwucha nke a kwụsịgoro akpọgo m ihe na-atọ dị responsible nkwa ya ọzọ izizi bụ akọmasị agbalụ ndị be anyị iwere egbe bi onye onye uwe ojii si anya bịaba bịa chebe nche ebe a a bụrụ ihe a na-akpọ tribal hetred n'obi echa na onye uwe ojii ahụ ihe dịka onye si ebe ọzọ ana Yoruba Ọ ga na na ebe ndị ọzọ ivin middle belt ya dị ebe a nwere aka anyị nọ ọdụ ọ dị inachis ama ga-esi ekwu ya o nwere akara dịtin dị ya n'obi na ebe ọ na-abịa ihe abụọ ya na-abịa n'ihe gbasara nke ịbụ abụ eh, oke ọchịchọ na akpị ogologo na-ebukwe n'obi were abịa n'Igbo ara o ji abụ bụrụ onye ndị n'ime ha bụ ndị nnukwu mmadụ na polisi bịara ebe a bụ na enwere ihe a na-akpọ criminal return na that criminal return ka ọ chọ efu na o spendiri 5 10 million even 15 million ka e wee weta ya ebe a and ego ahụ o spendị abụla ego nwere n'onwe ya ọ bụ ego bitere ebite gomeke sọf sọmbọdị na mmadụ ego abụ ihe ego ya na-abịa Anambra emechaa oruka ka o wee wọkọ transfa ya Kaduna steeti ya na-eme ka o wee wọkọ transfa ya echazi ya asọsidia mbọsị e, afọ a pụtaziri na listi na-emego transfa ta Anambra ọkụọ pati ọkụ pati n'ebe ha bi na Kaduna tro pati na-aṅụ mmanya na-eri ife na transfa Anambra ihe adịghị fikshọn ihe a wee fakt ihe na-eme eme so that is two then three bụ amaghị eme amụta ọrụ isi na abụrọzi policing of the stone age ọ bụrọzi policing of the yo ogo mgbe anyị na-ekwu okwu tọchọ na judicial killing ofu onye uwe ojii welite isi wee sị m ngwa kenya ewepụ nnọọ ọtọchọ na extrajudicial killing kedu ihe ọzọ eche ha nwere ike ime were nwee ike inweta infọmeshọn <laughs> ma wee nwee ike inweta onye ori ma onye na-eme hmm. kidnapping and mụana onwe m wee si a ọ maka na ụlọ ama ha ka iji ajụ m ihe a na anyị dị trend anyị nwere lot of information so ebe a ka m ga-akwụsịgoro na question ọnụ jụrụ daalụ ndewo eh, ihe ndị kpọtụrụ aha dị mkpa ihe na-eme ugbu a na-eme na Naịjirịa ihe ndị ịkọsara ugbu a dị oke mkpa ọ bụla ijide e ya n'aka ihe atọ ndị a maka ihe na-eme ugbu a na-eme hụ eh, njegharị iwe ụmụ ndị ntorobịa na-ejegharị edoghị n'ala Igbo bidoro na Lagos nke mbụ na Benin bidozie gbasawa ịmakwara ibe anyị gbasakwara nụrụ kacha na Lagos ọ dị na-ajụ ihe gbasara ihe ngagharị iwe a na-eme ngagharị iwe a na-eme mana ana m asị ngagharị iwe a na-eme ka esi ka anyị na-ajụ ihe na-eme ee mana ana m asị ọ dị gị ka ihe atọ ndị a ịkpọrọ aha ụkwụ ya wụ isi bụ ibu isi kotoro ebu ihe na-eme na Lagos Benin na mpaghara ebe ndị ọzọ ebe ịma na ihe ha ji bido bụ a ji bido n'ihe endsas ọkwa ya endsas eh. mm-hmm. aha Ah, nke bụ eziokwu na anyị nwa na onwe nọ na eh, car's kọna ma trenches or bunkers mana na that endsars were a metaphor for so many things dị wrong in the system mgbe ha bidoro endsars people like us came out because we have expertise n'ihe pụtara what modern policing is all about we ha na ọbụla ensas bụ ya bụ problem na-ekwu okwu polisi kwuo okwu holistic police reform kwuo okwu holistic police reform because na ensas bụ old one chi na n'ugbo tọrọ tụbas na nnụnụ bevu na na be nọ kpọkọ ikwu ebe ebe ọ nọ ka ọ nọ ọ dị beyond that and ịma na for a while esi gọọmenti tinyelu division na Nigeria ha na-epromote ihe a na-akpọ ethnic division religious division and by so doing ndụba be anyị enweghị ike ịchịkọta dịka ndị Naijiria wee nwee ike isi n'ọkwa na ọha nwee mmadụ ọha the million of mass protest ọha nwee mmadụ so abịazie ihe gbasara EndSARS adapụta as an opportunity allowed ha were werezie wee gaba ma unfortunately ndị tinkers nọ na Naijiria ma abroad some of them if not many of them aghọtala uh, ihe a na-eme maka ọ na ha ghọtara ihe a na-eme uh, akara use the opportunity uh, galvanize ya the thing congregate ya aggregate ya the whole ya ife a na-eme ma ha ha agba izu but nevertheless ife ndị ihe a na-ekwuru okwu ya bụ ndị midia si ewu ihe gbasara polisi police brutality mana abịa na naijiria ọnda buhari ọ bụrụ ọsọ polis brutality ka enwe enwekwuru military terrorism aha so primarily ihe gbasara polisi o bido with ensas ndị intellectuals wee gwawa ha na ọ ọsọ na sas end sas na gọọmenti a ndị a kwere ụnụ na then ihe ha na-eme window dressing so ọ ya mana ihe dị ihe abụ aggregated that is multiple ideologies enwere against gọọmenti na si na ihe a bụ ihe anyị anyịkọrọ ọnụ ndị nweziri ọpọchuniti nọ na gọọmenti na-asị na mba ndị ndị dịka onye kwuburu okwu bifo kwuru ndị si futa wee bata obodo a ja Senegal wee bata obodo a aka afọ ọsọ themselves into the population sizie n'ọha policy ha ihe a na-ekwu okwu ya bụrụ democratic Nigeria ọ bụrụ democratic governance ya according to them not flanize eh, flanization governance or flanize eh, governance otherwise kedu ka e e, ya esi ehu gọọmenti ya esi waste time na-epromote ihe gbasara primitive animal husbandry section ofu tribe na-eme ihe ọbụzie national policy todese na onwezi ihe ọzọ ha na-arụ na husbandry gọọmenti cow cow gọọmenti cattle gọọmenti on-hand na-arọn everything katọrọ the fear of katọrọ eh, it becomes the beginning of uh, wisdom of every city every citizen in Nigeria so ihe ndị a niile part of the uh, grudges e nwere people like us who na-emego several research as far, as far as this government is concerned inter-society remains a, a, an outstanding necessary ime research ihe gbasara um, e, e, e, mask this government mego research n'ihe gbasara etu military Nigeria si wee na de composition polisi kedu etu military formations police informations na south east and south south ego ha na College. everything a federal structure ma ngwongwo ma ngwongwo to now see this man cornering everything with alacrity alacrity ọ na-akọ na ihe niile so when this opportunity and ịmụwe nwekwe mgbe ha ndị ndị yutu a chọrọ ime revolution ejidesia ndị isi ha including show were gọchie so when this opportunity came that acceptable general acceptable language nke ọsas omefọrọ bụ onye then people chin on that were use wezi as a metafor. so ensas as far as we are concerned were metafor for arresting litany or mountainous uh, leadership uh, pitfalls in Nigeria, especially under the present uh, administration. will such as the a uh, primary, uh, it's just an acronym, just a coinage to oh. be able to. Uh, is you a metaphor for the for the ill you know, anomalies in the, in the system. Eh, wee gabazie etu esi were <clears throat> at a point ndị eh, I think the explanation is so achọrọ m ka m kpọlitekwuo ndị mụ na ha nọ n'oche mkparịta ụka ka ha tinye ọnụ n'ihe a maazị Ejikọbasị ihe maazị Ude Agbalasi na-akọwara ume Agbalasị na-akọwara anyị ọrụtụla aka ọtụtụ ihe dị mkpa ọ dị anyị ga-enwe ike lebakwukwuo ya anya ọ bụ gbasara otu na-achị achị na gọọmenti etiti n'isi ya otu ha si nwee n'ezigbo nghọta na-ekewa ekeba ekewa ndị mmadụ mara dị dịka otu esi e dị ndị Igbo ndị Yoruba ndị Efik ndị tv ndị e nwere njegharị iwe maọbụ nnupụ isi ka a ga-asị ka eji ya mezie obodo ewebata esonye ọkụ a ga-enyere ha aka asịa ya aka iwe ya bidoro ahụ nke mbụ ntorobịa nọ na Abuja ndị nke kpọrọ onwe ha indigenous people of Abuja ya ndị gwari uwe ojii ezukọ ihe edemede ha dere na ọ bụrụ na a na-enye awa iri anọ na asatọ 48 hours na ọ bụrụ na ekpochapụghị njegharị iwe na Abuja na ha nwa na onwe ha ga-eji aka ha kpochapụ ya na-ekwu okwu ya o rughị ma ole ihe anyị hụrụ na ndị mmadụ ji enye onwe ha nri biznes ndị Igbo ebisonye ya ọkụ ya gbara ọkụ auto sell business mebiri ebe ahụ karịrị ọ karịrị ihe ruru 100 million ụgbọala ụfọdụ ụgbọala ndị ahụ ụfọdụ n'ime ha nọ 5 million 8 million 10 million ọkụ karate ekwu okwu a e laghachila na Lagos ihe niile mere na toll gate ndị mmadụ ebido tụnyewe ụka ụmụ Igbo gara bụrụ ọsụ aghara n'ihi na ihe ndị agbara ọkụ na ihe metụtara ndị ụmụnne anyị ndị Yoruba na ọ bụrụ na onye nke metụtara ndị Igbo olee ichere banyere ihe a <laughs> E ihe a ele ebe na-ebido e enwere ihe oke Emeka kwuru ile ya isi ụzọ ọzọ lee ya anya maka asị ihe na-eme kwa asị akpọrọ ndị Igbo ile onye isi ndị SARS na ọkụzụ ụ niile a na-eme onye Igbo ka ọ ka anyị na-echegodu nke ahụ ịza gị ajụjụ tụrụ ilu si agbụgbo otele ya nwụrụ akọ ndị Igbo ele mgbe anyị ga-ele anya bụ uche anyị ere o ji awụ ala aụnụ ọnụ atụrụ afọ na asa asagide egudo ụnụ ebe ọbụla ile anya Igbo nọe e n'obodo ha na-enweghị ọnụ okwu onye Igbo onye ga-agara gị onye ga-agara gị ngagharị iwe <laughs> ehe ma ledala anya ga Lagos gaa Abuja gaa Kano gaa ebe niile pọta even Port Harcourt anyị na-ekwukwe na Igbo so nwere Tabade Tabade mgbe a mmiri zoro na Ọnịcha hụrụ otu Ọnịcha dị Rochas Alfa ekwuwu na ahapụ akpụkpa kọwa akpụ o rue mgbe Igbo ga-ọ bụrụ n'uche m a jụrụ anaghị ajụ onwe na-awụ a na-achụ ego a na-achụ ego a na-achụ ego a na-achụ ego ọwụ na-aghọtahụ m onye ọbụla na-achọ ihe ya na ezinụlọ ya ga-eri na-ekwu uwu na igbo mbụ ugboro abụọ mee ugboro atọ mee ugboro anọ ile anya nke ekwu ndị na-atụ ashị na eh, ebe ọ bụla ị nọ Igbo ga-ala Igbo ga-ala Igbo ga-ala ero ngagharị iwe awụghị ndị Igbo emebi ihe ha bụ ndị Igbo mba ọbụla dị na obodo ahụ Naijiria. ihe niile emebiri ọ nke ndị Igbo ka uwe niile na ọnụma niile n'isi ndị Igbo ụwa niile jụnụ gị nụ ị ga-ajụ onwe gị e na-ekwu okwu ngagharị iwe ihe a na-aga mụnwa kwụsiri ike na oge ya eruole gafee a ga-ahụ ka e ga-eji mee obodo ka ọ dịrị onye ihu na onye azụ mma ọ ga-amagbu onwe ya okwu anyị na-akpọ ndị Igbo a wee mechakwa maala n'ala Igbo na unu nwere ndị ọchịchị nke ha atụpenyere ha ka obodo dị mma ele ihe aga achọ na Abuja aga achọ na Lagos mgbe ndị Nnewi wu si ọbụla ọbụla mm, mm, nọ na Nnewi ka a ga-emeghe ụdị ha iwere onwe gị mee nkịrịka nkata ewere gị kpoo e, nkịrịka nkata n'ala Igbo na Naịjirịa taa ihe iji ahụ ihe a niile ya hmm. bụ na dịka ihe a siri bido ka a ka na-akọ ihe na-apụta telivishọn international news bụ na toll ọkọ bụ obi ihe niile hiwere isi narị na tupu ihe mere na tolgeti eme narị na Benin ah, ebe ndị ụfọdụ ebe ọzọ okwu ya ugbu a o nwere ihe ndị pụtara dịka na Owerri nwebịa nọ n'ihu ụlọ ya ya na ụmụnne ya ndị na-emejegharị iwe ka ha na-agafe ndị ji agba egbe egbe tụta ya n'ụkwụ bụ ụmụnne ya ndị gbakọrọsị ka ha nyere ya aka a na-asị ka e nyere ya aka ndị uwe ojii adbata mmadụ abụọ n'ebe ahụ gbagburu ozu mmadụ abụọ ahụ tinye n'ụgbọ werekwa nwokorobịa ebutara mgbọ ha tụtara tinyekwa ụgbọ ozi anyị na-enweta ezi ugbu a na nwa okorobịa ahụ n'onwe onwe ha ebe ahụ eche na ọka dị ndụ ebe ahụ ri ya wụ na ewerela bulet ihe ka 10 iri tụ gbagbuo ya bụ ihe a ihe mere na tolgeti ọ dịka ọ na na na mkpọrụ maazị Emeka Umegbara si akọwara anyị na ọ dị mkpa na ihe ndị a na-eme a na-eji ya edetu ka o si dị ya e, biko maazị Umegbara ka ihe a na-eme olee otu unu si eleba anya na-edetukwa ihe ndị ọzọ na-emegasị ebe ndị ọzọ ọkacha n'ala Igbo ọ ghara ịbụ naanị na ihe a ga na-ekwu okwu ya gwụla naanị ihe mere na toll gate maazị mere n'ụgwụ na nke bụ eziokwu bụ na e, nke bụ eziokwu na ihe mere n'ụgwụ na ihe niile aha a na-ekwu bụ ebe anyị na-alụ onye kpọrọ mmadụ asị dọwụ na omere ọ bụ nyanwa ma ọ bụ nyanwa mere a ga-asị nwa mere nke bụ eziokwu bụ na ego na-achịkị taa erezi ma ọ rịfọm Naijiria ero China free violence violence bụ amiti ihe gbasara ọgba abụ ọ ndị inevitable ewo na-enwe maazị oke ụkọchukwu biko ị nwere ike tụnyekwuru ọnụ n'okwu a ka ume agbalasị ka na-achọ ka onwe ike bata laghachite azụ dịka ihe ị na-ekwu achọrọ m ajụjụ ịjụrụ maazị ume agbawasị dị mkpa maka ha o kwuru dị mkpa na oge nna nna anyị ha nọ wee ọnụ were akụkọ iro were na-amụgosi anyị omenala ụbọchị e, agagharịa na anyịrozi oral tradishọn mkpa akụkọ iro dị mkpa ịkọwa n'ọnụ dị mkpa mana ọ dị mma na-edeli ya ede na ife edere na-edego ya na agwa ndị gụrụ egwu dị mkpa na ụdị ihe a na-eme a na-edetu ya maka na ụlọ ederi ya ede onye tata na onye furu ya echi nwere ofu ife ahụ nkọwa ya nwezi ike iche ndị mkpa bụ na ihe a na-akọ ma wee merekwa na ọ dịka agba ọtụọ n'ogbe agbakwa ọtụọ n'ogbe tụọ n'ogbe ndị Igbo nke ahụ wụ ife etigolu n'uche nwere ụdị onye na-ele anya n'ife bụ ife na-eme kịta maka akọ ndị na-achị achị maka akụkọ ahụ ga-esiba ha eburu ụzọ tinyere ife ha ma na-alụ ọrụ ka ndị bido onye bụ ngagharị ensaz na-ebido ha defe ha ndị ndị ha chọrọ ị na-akọwara yume agbarasi kwuru na igbo ife ịma atụ ya imebisi ọjọọ um, dị na Naijiria dị n'ọchịchị Naijiria eturu ife ha chọrọ ha donwe ha aka na ntị ha makwa na ndị na-achị achị ga-ebido ịkpụ ụdị mkpamkpa ha na-akpa itinye ọgba aghara ịkpọta ndị ga-achọ okwu itinye ndị amị ikwu na ife gbasatalụ ma ndị Igbo ma ndị Yoruba na mmekọrịta mba na ibe ya nsogbu eze mbụ na ọ dịka ha dọchara onwe ha aka na ntị ya bụ agha amala ọgwụ ya dịka ọ na-eri ngwọrọ o teghị aka nya bụ ife melụ ebido fụba ka ndị bụ ndị na-alụrụ steeti na ndị na-alụrụ gọọmenti etiti ọrụ wuolu ụgbọala ụgbọala steeti na-eburu dịka ndị amakekwu ti ndị na-aga um, ngagharị iwe ibido nsogbu dịka ikwu na Abuja ndị kpọrọ ndị anya mụrụ dị na ha nọ si n'ọha nwe mba <laughs> na ọ na-enyeghị na ndị amị chaa 48 hours ha kpaba ka ha bido kutubu isi ife gbawa ife ọkụ ndị na-akọta ndị ndị na-eme ensas anyị na-anụ onu ha na Lagos na-ekwu eh, na-asị mba na ọ bụrụ ife a ka ha kwuru ndị na-eme ịkwụsị na ọ bụrụ ka ha si kwu a si na-akpọpụrụ ndị nọ na nga na mm, Benin na akọ na nga si na emeghere ha ụzọ si ha gbaba ọsọ talụ si n'ilo tiri mkpu ma ọ bụ ndị na-aga ngagharị iwe lụrụ ụzọ ebe e, ebe nga dị na nga na-emeghe nọ na nga pụta ka ezi ka ndị na-aga ngagharị iwe n'ebe dị iche si meghe nọ na nga ka ha pụọ nye ikwu bụ ihe ndị a dọrọ onwe ha ka na ntị ichetakwa ha na ife isi ife ka ọ bụrụ isi ife anyị mara ife ahụ bụ ife dị mkpa anyị bụ n'oge wee bido ngagharị iwe ahụ ka anyị tinyekwu na ya ọ bụrụ na arapụ arapụ ife a na-eme mebe ife ọzọ ife emebie ka si ya ka na anyị na-eche um, uh, ụkọchukwu ihe gbasatalụ uh, ala Igbo ka ekwuchakwa ala Igbo ebe dị anyị mkpa anyị bụrụ mmiri anyị bụrụ mmiri jebe na n'ọgbụ mmiri na mmiri dị ya ife dị anyị ka ebido n'ụlọ malụ mma nkwụwa n'ezi n'ala Igbo anyị mụ maka SARS ekwuo ọkụzụ malụkpakpa malụ na onye isi SARS ọkụzụ bụ onye Igbo ma onye Igbo bụ onye isi SARS ọkụzụ ga-esi na-eme omume anyị na-asị na ọ omume anyị wụ maka na na-akụziri ife akụziri ewu ife akụziri ndị ọzọ onye na-ekwu okwu rụtara aka n'ife ịtọ na-emebisi ife na nchekwata okwu nchekwara obodo bụ etnik hed ya akpụrụmasị akpịrị ogologo amaghị eme na amaghị ọrụ ha nchere ma onye Igbo abala ọrụ a maka etu esi kụziri ndị ọzọ ka esi kụzirie etu esi wee ya na nya ya na ịnọrụzi ebe ego wee nabata ma ime ya etu ma ọ bụ ịgwaghasị ha sị na ala Igbo bụkwara ebe a na-akpata ya bụ ego ha ncha ka ebu n'obi na onye ọwa mara ọrụ ya na-akpa agwa ka onye awụrụ onye nke na-emezi kịta na a na-ekwu ife a na-emebisi na Abuja na ala Igbo na Aba anyị anụgo nke melụ n'ụzọ Owerri a na-abụ ndị Igbo bụ ndị bi n'Aba ndị Igbo bụ ndị nwere afịa n'Aba a na-emebisi ife ndị Igbo bi ebe ahụ n'Enugwu a na-agba ife ọkụ ndị Igbo bi na ya ndị Igbo nwegharị iwe na ya isi na ife ebe na Legos bụ ndị Igbo merie aa ah, ndị Naijiria bi na Legọs bụ ndị merie maka na ọ bụ itu ahụ ọ bụ ndị Yoruba na-agba ife ọkụ n'Enugwu ka ndị ahụ na-agba ya na Ọnịcha ka ha nwa na-eme na Owere na Aba ichetala ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa na-akọwa a na-eme na Naijiria dị ha ha mma n'eziokwu ndị n'obi mana imefe inwelụ tata ga-adị ka ibipi n'ihu ka i wee mee ka i wee mee ka ifefe ahụ yes ọ dịrọ mma ọ bụrụ etu esi ebi ka anyị na-eche ụkọchukwu iwepụ a ga-eme ka anyị n'ife ị na-ekwu kedu ife ife a na-akpa nwanne bụ emegide ego na-ata bụ dị mkpa ndị Igbo ga-ege maka na ọ bụrụ na na ndị be anyị gebelụ ntị ee kamgbe febido osibe na 2013 gọvanọ na Anambra steeti Igbo wee wa na mmiri n'okirikiri afọ ịbịa sị n'obodo wakporo ibie ọ bụrụ na o nwere ife na-eme na na lis sars nọkwa na sineti pishọn mgbe afọ ngige nọ sineti na-emesie ya onye ọbụla na ọdụrụ ka afa ndị uwe ojii bụ ndị na-enye nsogbu a niile mie maazị Emeka sikwu ese e enenecha nnecha ụfọdụ a na-enecha e bụka onye ebe bụ crime scene na ihe bọpsi afa publishi o nwere onye mmapụ tode ụmụaka ole edebere ozu na-asị onwe onye ye biko ka ha mara na vara afọ ozu nwa ha nwoke ka afụbụ ndụ n'ụdị na-asị nọ ndị masọbụ mgbe afọ ịma mgbe a na-enwe nwatakịrị nwa ikorobịa akpara aka asị mba ndị ma sọ ndị na-eme kidnapping mana e chọpụtara na ọ bụ na ụmụaka ndị Igbo na-azụ afịa na main ka a gakọla mgbe apịsị melụ njọ na-ekpere e, ikpe ndị ojii jidere ụmụaka Igbo na-azụ afịa na nwa agbọghọ nwaada Igbo polisi wee kọnya bụ akụkọ na polisi nke gbulie jọli ọjụ maka na nwaanyị nwere nwoke gudo aka ọ ga-anụ onye ya mesịzi maa ikpe amasịzi ya ikpe ma wepụta ya na nga anya afọ bụ AIG kịta Assistant Inspector Inspector General of Police bụrụ iti mọda him ọ nọ na polis ndị Igbo ese ndị gọvanọ ajụrụ ese ndị ọha na eze ajụrụ ese onwere onye jụrụ ese ọ bịa nwere onye ti mkpu onwere onye rara olo nkịtị ọya bụ na o sibe wee ọnya sezi maka na mpụ onye a wee fachụkwa wee kolu wee kosaa na ya niile ebe isiokwu a dị maazị Buhari na-achị Naijiria oge anyị mmadụ ọ bụ akpa na Julaị 29 1966 maka na ka chifu Naijiria kịta ma ndị nọchi ọkwa ma ndị so na ndị nwe na-etinye ndị mmadụ n'ọkwa nwere ndị udo bịa bụrụ ndị na-ekpokọ obodo ọ ndị na-eti obodo ndị na-achịkwa ga-esi gbado ndị ọzọ ụkwụ n'isi ọ ya kịta ọ batazi onye niile na so ijee na amị jee na polis jee na nevi jee na kọsam jee na ife ọbụla bụ ife bụ ife gọọmenti ụmụnne ka ọ ga ọ bụ alakụba ọ bụrụ si na na ọdịda onye alakụba mana niile etinye na ndị na-achịkwa obodo ma ọ bụ na anyị ọ bụ a na-ekwu kọmishọna polis mana Nnewi mana Abatete mana mm, mana Nkwere na ihe ala mana ebe ọ na polis nọ ịna-anya onye bụ onye isi welitesiri isi n'ike ọ bụrụ onye ugwu ma onye kwabanya bụ onye mm, nwaanyị ukwu wa mana ife mmenụ bụ na a na-agbakpo gị eh, izu oge erugo ka ịgbagba izu kpọkwa mba ndị ọzọ nọ na Naịjirịa ka agba izu maka ọ bụrụ nwa onwe fa ee eh, nwere ife ọzọ fa ike ike imenwu maka ọ bụ ife bụ ntị na gọọmenti gọọmenti ọbụla kwesịrị ịchekwa ndụ na ụba obodo fa anaghị bụ ife siri ọfe bụ ife nyelụ baa maka na dịka maazị Emeka sikwu o nwere ụdị uche a na-ewe fụ ọlụfa bịara ọlụfa abụrụ ikpoko obodo nọọ ka ka anọdụ ndị ọba anọdụva si nu ka fụna femeghere arụ mana Igbo si na onye ji mmadụ na ala ji onwe ya ọve ji Naijiria ndị na-ege anyị ntị ọ ahụ na ka anyị na aka anyị na ya si eje um, ana m ege nọ na-ekwu uh, site n'ebe ọzọ m na-elekwa anya ebe m si na-ezisa ozi ya n'ebe ndị ọzọ mana ka a na-arụta ya aka n'ihi na oge anya na ha ejila nwayọọ nwayọọ na-agba kwarapụ kwarapụ maazị uh, umebalasi emeka gị na mmụta ka ihe dị ugbo nwere ndị na-ege anyị ntị ndị na-eso ihe anyị na-eme maazị atụ onye melụ amara mma eziokwu ma ọ bụrụ eziokwu mana ọ sị na Chinua Achebe Memorial Library in was born down kebụ nke a onye amarọ ma nke ọ bụ eziokwu ma ọ bụrụ eziokwu anụbeghị m ya achọrọ m ka gị na onwe gị ịnọ n'Ọnịcha ebe ahụ ọ bụ eziokwu ihe ọ bụ eziokwu m otu n'ime ndị na-ege anyị ntị E, nwanne anyị nwoke a na-akpọ atụ onye mere okpe na-asị na o dere si na Chinua Achebe's Memorial Library in Ogidi was burned down, down yesterday. ya library nwa amaala anyị bụ Chinua Achebe n'agbanyeghị n'Ogidi na-esunyere ya ọkụ ụnyaahụ ọ bụ eziokwu ị nụtụgo e banyere ya mba mba mba wee bụ na n'Ogidi ha Odamason of the Land Court ihe mma n'Ogidi High Court was mhm. touch and Ogidi that is on Odemmili North Local Men's and e, Ogidi I think no ọ dịghị sure na ọ dị ka adịghị ha ha nwetanwere Ogidi police station but all that e, except ma the library kparị ya n'ime ebe ahụ High Court ihe mma na high court Ogidi and that is local government secretariat we are touched ọtọ ọ bụ na library library dị n'ebe ahụ ma na ọ nwere ike iru eziokwu mana ọ na-alụpụrụ ya iche ma na may not be true because ha were ise wetego catalog of ndị ife ife atọchị about five police stations mm-hmm. uh, and uh, that's been secretary at high court uh, so m ga-ekwu so o depend the library amadum ebe ọ dị reserve okay uh, uh, mana ka ị ekwu na ọ bụrụ na mm. ya that is the information before ịmana ana m ekwu netwọk ya bụkwala eziokwu na ihe dị otu a ajụjụ unu jụrụ nchọrọ ajụjụ unu jụbụ bifo netwọk ọf ife unu ga ndị na-ebuo ndị Igbo ebubo na ọha mere ka mee nke ọzọ ekwugo m ya na mbido uh, odeluga na ndị ọzọ ọda panelist ọchịkwara ya na-ehe etili anyị nwa na Naijiria akpọla anyị asị akpọla anyị asị gị na onye kọmọ ịma na akpọrọ ha akpọrọ onye Igbo asị gị na onye fụdị um, mm-hmm. ebe a kpọrọ ya asị jena bụ mmanụ ọkwa dị ya na-achị kịta every section of the country nwee ihe a na-akpọ social forces social forces like ana m ekwu China ndị China si ihe gbasara violence ma ọ ghọtaghị doba na gboo a na-aga egbochilata ya na ma n'ihe netwọk a ọ ga-enwe ike manage violence uh, constructively or destructively just like it's now and some particular cause revolution paradox mm-hmm. and some part of west ị bịa na ala Igbo nwere onwe ụmụnne anyị dị iche nọ ihe gbasara nwere onwe full soldiers ha

ka oge anyị na-akụ kwarapụ kwarapụ o nwere otu ihe m chọrọ ka anyị rụtu aka were nwa nkeji ole ma ole ọkacha otu onye tara na abụọ ọhụụ ya ofu eze atara anyị ahụla ka ihe ndị a si eme o rubeghị mgbe ndị ụmụ ntorobịa nọ n'ala Igbo maka m ji na ebe ebe a mbụ ụmụ Gụma mkparịta na-aghọta bụ na onye isi ụkọchukwu na parish m na ndị isi ụkọchukwu na ụka ndị ọzọ Ya chịkọta isi ha na ndị ntorobịa ejere maka na dị steshọn nọ n'ọgụma enwebeghị mgbọla anụrụ kepụkepụ na ha nghọtaghị ma ọ okwu oge abalị maọbụ ọnwa ole ma ole gara aga m nụrụ na ụmụ nwaanyị si na-elere onye isi ụmụ nwaanyị kpọchie mana ọ bụghị eziokwu na akpọchiri ya ụmụ nwaanyị ebe ha si bịa onye isi ha pụta kwụsịra ha kwụsị ha lawa na onwe ya mkpọchi akpọchiri ya mana ha nọrọ ebe a gụzie egwu na-eche ka ọ pụta ka ha duru ya lawa mana onye iwu DPO kwa nwaanyị onwe ya eje kpọọ polisi headquarters bịa ya miscommunication na ụfọdụ ụmụ nwaanyị nke aha esemokwu mana ntorobịa be anyị si na na ndị ntorobịa si obodo ọzọ dị ka ọha ji bịara sị ka ha sunye ọkụ na polis steshọn ọbụma ha sị na ha ka nke a mee ha na-achọghị ka o ji mee n'ihi na o mee polis kwatas dị nso n'ụmụ ụmụ ntorobịa ndị si ọha ji adịghị onye mebe ha si bịa polis na-agbagburu na ndị ha ga-amanwụ mhm. abụ ma ụmụ ntorobịa ụmụgụma onye ọbụla ha hụrụ mhm. nke ọzọ ha na ndị uwe ojii nọ n'ụmụgụma enweghị esemokwu enweghị nghọtahie ọbụla okwu a ya n'ala Igbo na ndị na-eme njegharị iwe n'ala Igbo kwesịrị iburu n'uche ghọta na ụnụ zọgharị ọ ga-aka njọ isi ụnụ ọ ele ihe ndị ọzọ ka ọ bụrụkwa na ihe gbasara memorial library a na-asị na ọ gbara ọkụ ọ bụghị eziokwu mana ọ bụrụ na ọ bụ eziokwu ihe ọ bụ ihe ihere ịmakwa ya nọ n'ihe ahụ akọ na uche na nkata n'ụlọ taa ya na-agwa m na ndị pụtara na mbụ mgbe ihe dịka flevo ha na ndị ọzọ egwu fino pụta gaa ngagharị iwe n'Enugwu ha na-ekwu ka onye mebiri ihe o onye achọla okwu anyị gacha ka anyị la nke iwe a gara wuo e, e, e, usoro nsars. ma anyị mere apụtala ehe adịmala na-ekwu ya ihe awụghị naanị na Naịjirịa ka ile obodo ọbụla enweghala ọgbara taụt eh, eh, eh, ndị na-enweghị aka ọrụ ga-etinye aka shi na-eme ụfọdụ jizie na-akụwa na-ezu dị mkpa bụ na onwe na tinye aka chefuo ihe ji bido ngagharị iwe na mbido n'ihi na enweghị taa mụọ ihe ịgbara ọkụ taa mụọ ihe imebiri taa ma nwanne emezu mmadụ niile mma ya dịrị gawazie ihu onye onye ọbụla gị n'obi biko weghara okwu ka anyị nwee ike na-aga n'ihu n'ihu na ejiela dịka maazị ọbasi o nwere ego gbadio adịrọ mma n'ụka mgbede um, bụ na ife m chọrọ ikwu na bụ na dịka na mbido ara ka a gara ọnwa nke ịtọ ewee nwee enwee ihe a na-akpọ m um, covid ewee bido na njovid wee ruo ọ ife igbo na-adị ekwube na ikuku kuo afọ ike ọkụkọ ihe o gosiri ka mana obodo ndị naijiria ekwunye ya oke nke akpara kpamkpam n'obodo naijiria mana anyị fụrụ ka ndị ọchịchị si wee kwado n'ife ha mere ọ dịkwazie ka ama uh, dị mkpa ma ya wụ bere nyere nyere adị uh, owuru ọzọ dị ka ya bụrụ na um, aga ugboro one na one agụọ ife bụ n'ụkpọ ọnụ anyị adago karịa one na one oge ịgụ ife kpa aga na nkịta bụ ikuni chọwa ka anyị ga-esi nwaanyị nkata anyị na-akpa eziokwu na edozie Naijiria ọ mmadụ niile maka isi ọ bụrụ na ọ dịrị igbo anyị ebido n'ụlọ mma kwee pụọ na ndị na-eji ife a gbasara ha maka egwu ndị ọchọnganaoko ndị ọ na-agba ife mee ebe ọzọ ha jee bụrụ n'isi ndị bụ nke onye ọzọ nke nya ha bụrụ nke ha na-anyị gbuo olu rapụ na n'ife a gbasara ụlọ ma iche na onye isi o ma ọ bụ onye ndu ma ọ bụ ọha na eze abụrụ ọmarịcha edemede ọha na eze na-ede iji wee zọ ndị Igbo na ha ji wee mekwa ihe na legos wee jekwa na nke ọba ọ malụ mma mana ọha na eze kedu ka anyị ga-esi raa ife dị n'ụlọ ife gbasatara ndị Igbo na-etinye ọnụ akwa ya ọkụ na ife nwere isi amakwa m ụfọdụ ga-ata m ụta na ife ọdịnaneze kwuru dị mma mana nkata dị elu kedu ka anyị ga esibi ka ndị Igbo n'ime ụlọ be anyị anyị dịrịzie mma na ịchọọ ile ịzọwa ute maka ala. maazị ụkọchukwu ka itinye ya ife ịchị achị n'aka ị ga-eji aka gị were onye bụ host wee nye ya maka tupu wee gbanahụ ya maazị ọbụsị mma asịsị ka ị na-emeziri anyị okwu ọ ga-agba ọbata ka anyị kwuo kwekwenụ ihe a na-akpakwalanụ nkata akparuo ya n'isi na ihe anyị na-ekwuzi elee ihe a ga-eme gawa n'ihu n'uche m eh, ndị na-aga iwe eh, mara ka e ga-esi mee ka o doo anya na ụnụ na-achụ ịhụ na-achụ na ụnụ esoghị ndị agboro na-emebi ihe ndị agboro na ihe eh, were ire gị gụọ gị ọnụ ee ahụrụ m agba bọọsụ ọkụ na Legọs ịgbacha bọọsụ ọkụ echi ele otu ị ga-esi ịba buru ngwa ahịa gị gawa ahịa ọ ya bụ ibe a ga-akpa nkata akpatee ya aka ka anyị nwere ike ka anyị nwere ike kwụsị ebe a maka mmụọ ka na-ekwu a ga-ama ihe e ga-eme maka ihe SARS mere arụ ha mere na agaghị ahapụ nkata ahụ ka ọ gawa na-eme eme akpatu ya akpatu si ele ihe a ga ka a saa obodo ka ọ dịkwa ọcha a sị ka a na-eje n'ụka ọ na-aka mana ofu ife a ga na-ama ekwe ọnụ ụmụaka si na fam ife ị ga-ajụ bụ onye fa mhm, maka ndị bụ nna kwesị ịzụfa anya na-echekwa obodo enwegosikwa e m etufa ga-esi wee ri fanwa na onwe fa nwaka na-ata afụfụ na-emezi omeke ịtọrọ ya bụ igbo ọdịla anyị ka anyị ị na-ekwu ihe mụ na mụ na onwe m nwere ikwu n'ụka itinyekwa n'okwu ya n'ihi na anyị ekwuchana ya ihe dị mkpa bụ na owu Igbo kwesịrị ghọta na mgbe ọbụla ihe na-eme obodo a bụ Naijiria ọ bụ n'isi n'obodo ọbụla ndị mmadụ si ndị na-achịkọta ndị okenye ndị town union ụna agbachikwala nkịtị ha emebie tupu na amara ka mee ya kpọkọtanụ ndị nọ na ọnụma n'ogbe ọbụla nyenụ ha ndụmọdụ nyerenụ ha aka nyenụ ntụziaka ka ha ghara iji ịbanye na njari iwe lee nke ruru ha na-emebi n'ihi na marakwanụ na nke ruru anyị bụ nke anyị ọtụtụ mgbe ahụ bụ nke anyị abụghịkwa nke gọọmenti etiti nyere anyị ọ nke anyị jiri aka merụọ onwe anyị ọ bụrụ na ejiri igbu a lee ihe ruru anyị bie ya ụna ahụ na o doola anyị anya gọọmenti etiti taa ụgwọ lon na 22.7 million ekesịsịa ya ka eji ihe mmepe obodo anịna ịgbanwe nke etinyere na mpaghara ọwụwa anyanwụ Naijiria kacha ala Igbo ọ bụrụ ka anyị ndị ntorobịa anyị ihe ọ bụla anyị nwere ọkwa maka ọbịnihu ndị na-abịa anyị n'azụ ụnụ jiri iwe lere na a na-eme na a na-emebi ihe na Abuja na a na-emebi ihe na Owerri na a na-emebi ihe na Benin ọ na-elekwazi nke unu nwere mebiwa. Hmm. ka ihe ọnụ bụrụ ka iyie ihe ejiri kọọ gị ọnụ a na-asị na ndị Igbo ahụhụ onwe ha n'anya ọ bụrụ na iyie ihe ọnụ achịwa anyị ọchị ahụ a ga-enwe nkwụsị dịka ụkọchukwu ọ dị mma na anyị ghọtara na isi kotere m ọgba ya a ghara iwu isi kotere m ọzọ bụrụ na oke anwala anwa tapu aba dibịa nwa ka nwa ghara ịnwa anwa oke ọnụ onye nwere eh, ntị nụrụ onye ọbụla kwere ili ya kwa ọnụ ọgwụgwọ ka anyị ha anyị n'ọnụ n'abalị anyị ga-apụ ụnụ n'izu na-abịa ka izu na-abịa wetara anyị ndụ na amamihe ka ọ dị nọ anyị kene